onye Igbo ijikwa ọfọ whatever you do nwanne kwụbata gị ọtọ maka onye ji ọfọ n'ogu na-eje enweghị ụjọ jide ọfọ bụkwa message from nigo. mana ọfọ bụ ike eh, ọfọ ka nsi guiltlessness and honesty is what we set you free kwụba kaghi gị ọtọ nwanne nwanyị nwaanyị gị ọtọ ife ọbụla na-eme nwanne m nwoke kwụrụ gị ọtọ maka ekpewe ikpe ọkpụfụ onye ka ọ ga-ama ikpe anaghị ama onye aka ya dị ọcha ife ọbụla na-eme jide ọfọ maka na oji ọfọ ga ife na-eme jide ọfọ eh. maka na oji ga oji ọfọ gala oji ọfọ gala la eji m ọfọ n'ogu ọfọ ka m ji ya la la la oji ọfọ gala oji ọfọ gala la eji m ọfọ n'ogu ọfọ ka m ji ya